arụsị enyemaka ị na-aza m mgbe ike gwụrụ ume weka Jizọs gị na-edu m ị na-edu m n'ụzọ ndụ ume nke emebi ka m nọrụ n'ime gị akwa gị na edum m ị na-edu m n'ụzọ amara ụzọ ngọzi ume nke akwanụ ndị n'ọba igwe tinyecha ị gwara m ọrịnaghị ego wee ji nwa eleta mmadụ anya ihe agabigala m na-eje na oge ị na-ala o ịsọgbuela m ịsọgbugo m o ngalaba dị isi ndụ m ịsọgbugo m n'ịsọgbugo m ezi ngalaba dị isi ndụ m ịsọgbugo m n'ịsọgbugo m

si na gị onye o chioma m jewe ọnụ gwana ụmụ onye ka m gasị na oyiri ezi Chineke ọ dị ka mgbe m nọ na olileọnwụ chukwu na-ebịara napụta m iwe mee ka m guzoro n'ebe dị elu n'ebe dị elu ịkọsịrị obi ebere gị mgbe m na ike jizọs na-egosi

kwa

Thessalonians. This man This man You are the lifter of men I'm a witness to this fact, oh. are the lifter of men. I'm a witness to this fact, oh. Who can't you lift, oh? Who can't you lift, oh? Who can't you show mercy? Who can't you show

Osisogi Kinem. You know how to lift a man, you know how to help him. As if not. ka n'ihe niile banyere m na-emetụ Chukwu n'obi echiche udo dị ọganiru ka ọ na-echere m ọ gaghị ekwe ka echiche ndị iro m amara Chineke ọ ọ ga ndị Romezo amara